ndị kọrent nke mbụ isi nke iri na isii ma okwu banyere ụtụ a na-atụrụ ndị nsọ dịka m nyere nzukọ kraịst dị na galeshia iwu unu onwe unu mekwa otu a kwa ụbọchị mbụ n'izu ụbọchị asaa ka unu niile n'otu n'otu debe ihe n'ụlọ na-akpado ya otu ihe na-agara onye ọbụla nke ọma ka a ghara ịnara ụtụ mgbe ọbụla m ga-abịa ma mgbe ọbụla m bịaruru ndị ọbụla unu ga-anwapụta m ga-ewere akwụkwọ ozi ziga ndị ahụ iburu ihe amara unu jee Jerusalem ma a sị na ọ kwesịrị ka mụ onwe m jekwa ha ga-eso m jee ma m ga-abịakwute unu mgbe ọbụla m ga agabigasi n'ime Masedonia n'ihi na agaje m ịgabiga n'ime Masedonia ma eleghị anya na nke unu ka m ga-anọgide ma ọ bụ na ọ bigakwa na mgbe oyi ka unu wee dupu m n'ije m ebe ọbụla m na-aga n'ihi na achọghị m ịhụ unu ugbu a n'ụzọ ije m n'ihi na ana m ele anya na m ga-anọgide na nke unu oge ụfọdụ ma a sị na onye nwe anyị ga-ekwe ma m ga-anọgide n'Efesọs ruo oge pentikọst n'ihi na emegheworo m ọnụ ụzọ dị ukwuu nke a ga-ejikwa lụsie ọrụ ike ọzọ ọtụtụ ndị na-emegide m ma a sị na Timoti abịa lezienụ anya ka ọ nọgide na nke unu na-atụghị egwu n'ihi na ọ na-alụ ọlụ onye nwe anyị dịka mụ onwe m na-alụkwa ya mere ka onye ọbụla ghara ịkpọ ya ihe efu kama tụpụrụ ya n'ije ya n'udo ka ọ wee bịakwute m n'ihi na ana m ele anya na ọ ga-eso ụmụnna anyị bịa ma okwu banyere apọlọs nwanne anyị arịọrọ m ya ọtụtụ arịrịọ ka o soo ụmụnna anyị bịakwute unu ma ihe ọ chọrọ abụghị ka ọ bịa ugbu a ma ọlị ma ọ ga-abịa mgbe ọbụla o were ohere na-echenụ nche na-eguzosi n'ike okwukwe unu bụrụnụ ndị ikom na-adịnụ ike ka eme ihe unu niile n'ịhụnanya ma arịọ m na ụmụnna m unu matara ezinụlọ stefanas na ọ bụ mkpụrụ mbụ nke akaya na ha dokwara onwe ha ijere ndị nsị ozi ka unu onwuru dokwa onwuru n'okpuru mmadụ dị otu a na n'okpuru onye ọbụla nke soro anyị na-alụkọ ọlụ onye na-adogbukwa onwe ya n'ọlụ ana m aṅụrịkwa ọṅụ na ọbịbịa nke stefanas na fortunatus na akaikos n'ihi na ndị ahụ mezuru ihe fọdụrụ unu imere m n'ihi na ha mere ka mmụọ nke m na nke unu zuru ike ya mere mazụ unu mmadụ dị otu a nzukọ kraịst niile nke dị n'eshia na-ekele unu akwila na priska na-ekele unu ọtụtụ ekele n'ime onye nwe anyị ha na nzukọ kraịst nke dị n'ụlọ ha ụmụnna anyị niile na-ekele unu were na ịsụtụ ọnụ dị nsọ kelerịta ibe unu ekele nke mụ Pọl nke m ji nke m dee ọ bụrụ na onye ọbụla adịghị ahụ onye nwe anyị n'anya ka ọ bụrụ anatema onye nwe anyị na-abịa ka amara nke onye nwe anyị Jizọs Kraịst dinyere unu ịhụnanya nke m dinyere unu niile n'ime Kraịst Jizọs amen